Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 5. Dialogue for Listening. ji ọwa ego ole ọ na asaa aga m ịkwụwu pena anọ agaghị m iri ya pena anọ ọ dị mma ka m kwụọ ọnụ gị pena isii ọ dị mma zụrụwanị Dialogue for practice with build-ups. Ego. Ego. Ole. Ole. Ego ole. Ego ole. ji ọwa ego ole ji ọwa ego ole penny penny asaa asaa ọ penny asaa ọ penny asaa ịkwụ ịkwụ anọ anọ aga m ịkwụ peni anọ aga m ịkwụ peni anọ agaghị m iri ya na anọ agaghị m iri ya na anọ ka ka ka m kwụọ gị ka m kwụọ ọnụ gị isii isii ọ dị mma ka m kwụọrọ gị peni isii ọ dị mma ka m kwụọrọ gị peni isii ịzụrụ ịzụrụ ọ dị mma zụrụwanị ọ dị mma zụrụwanị Dialogue for practice without build-ups. Ji ọwa ego ole? Ji ọwa ego ole? Ọ pị na asaa. na asaa. na anọ. aga m ekwubu peni anọ agaghị m iri ya peni anọ agaghị m iri ya peni anọ ọ dị mma ka m kwụọ ọnụ gị isii ọ dị mma ka m kwụọ ọnụ gị isii ọ dị mma zụrụwanị ọ dị mma zụrụwanị Dialogue for comprehension. Ji ọ ego ole? Ọ pena asaa. Aga m ekwu pena anọ. Agaghị m iri ya na anọ. ọ dị mma ka m kwụọ gị peni isii ọ dị mma zụrụwanị The numbers 1 to 12. Otu. Otu. Abụọ. Abụọ. Atọ. anọ ise ise or iso iso ishin? ishin? asaa asaa asatọ asatọ iteghete iteghete iri iri rila otu rila otu iri na abụọ iri na abụọ Drill 5.1 A variation drill on a basic sentence. Useful words. Unere. Unere. Epe. epe anwụrụ anwụrụ matches matches gị ọwa ego ole unere a unere ọwa ego ole machịsị a machịsị ọwa ego ole ebe a ebe ọwa ego ole anwụrụ a anwụrụ ọwa ego ole Drill 5.2 Variation drill on a basic sentence. Useful words. Shine. Shine. or shilling shilling shishi shishi ọ penny asaa abụọ ọ na abụọ atọ ọ na atọ anọ ọ na anọ iso ọpe n'iso isii ọpe n'isii asaa ọpe na asaa asatọ ope na asatọ iteghete ope na iteghete iri ope na iri iri na otu ope na iri na otu otu shini otu shini otu na otu peni peni abụọ ọ otu shilling na peni abụọ atọ ọ adọla atọ na abụọ anọ ọ adọla atọ na anọ ise ọchị na ise na pe na anọ isii ọchị na ise na pe na isii asaa ọchị na-asa ala peni isii asatọ ọchị na-asa ala peni asatọ iteghete ọchị na iteghete la peni asatọ iri ọchịrị la pe ni iri iri na otu ọchịrị iri na otu la na pen iri iri na abụọ ọchịrị iri na abụọ Drill 5.3 Variation drill on a basic sentence with a simple form of a verb. Ije ọrụ ahịa ije ahịa mmiri ije mini, iku mini. ji ịkụ mmiri ịṅụ mmiri ịkụ nkwụ ije ịkụ nkwụ ịkọ ede je ịkọ ede ịvụ je ịvụ ede iri ede ri yiri nri Drill 5.4, a variation drill on a basic sentence with the simple form of a verb. Ejem m ọrụ iku mmiri iku mmiri ịṅụ mmiri eje m ịṅụ mmiri ịkụ nkwụ ịkụ nkwụ ịkọ ede ịkọ ji eje ịkọ ji ịvụ ede Eje m ịvụ ede. Iri nri. Eje m iri nri. Drill 5.5 Substitution drills on the simple form of certain verbs. Part A. Anamga Ya. ọ nọ ngaa, e ịdị ọ dị ngaa, ha adị ha nga a ishi eshi ha nga a aba echi ha aba mụ echi m aba ije eje m aba anyị anyị cha aba ya o ji aba ịwụ ọwa aba B. A substitution correlation drill. Useful words. Ndị America Amerịka Aụmoye Igbo Amerịka Aụmoye Amerịka ha awụha ndị Amerika, anyị anyị wụ ndị amerịka aba anyị wụ ndị aba mụ ahụ m onye aba Drill 5.6, a substitution drill on future forms. Useful word. Uyo. uyo or Oya! Oya! or ulo ulo or ola ola part a statements aga m ahịa ịzụ azụ aga m ịzụ azụ ha agaghị ịzụ azụ ịnọ nga agaghị ịnọ nga ya Ọ ga-ịnọ nga a? iri nri ọ ga-eri nri ndụ ndụ ga-eri nri ịfụta ezi ndụ ga-ịfụta ezi mụ aga m efoto echi ịhụ dọkịta aga m ịhụ dọkịta anyị anyị ga-ịhụ dọkịta ịlụ ụyọ. Hallelujah. Ha agaghị ịlụ ụyọ ịsa akwa agaghị ịsa akwa mụ aga m ịsa akwa Ide akwụkwọ. Aga m ide akwụkwọ. Ya. Ọ ga-ide akwụkwọ. Ishi azụ. Ọ ga-ishi azụ. Anyị. anyị ga-eshi azụ ije Owerri anyị ga-ije Owerri ndụ ndụ ga-ije Owerri ha agaghị ije Owere ịrụ ọrụ agaghị ịrụ ọrụ mụ aga m ịrụ ọrụ ya ọ ga-ịrụ ọrụ ịkọ ọ ga ekọji anyị anyị ga ekọji mụ aga m ịkọji ịga ahịa Aga m ịga ahịa Part B Questions and Affirmative Answers. Ị ga-ezu azụ? Ee, aga m ezu azụ. Unu. unu ga-ezu azụ ee anyị ga-ezu azụ ya ọ ga-ezu azụ ee ọ ga-ezu azụ ego akwụkwọ ọ ga-ego akwụkwọ ee ọ ga-ego akwụkwọ ha agaghị ego akwụkwọ ee agaghị ịgụ akwụkwọ isi akwa agaghị isi akwa ee agaghị isi akwa unu unu ga-isi akwa ee anyị ga-isi akwa ịfụrụ ezi unu ga-ifụrụ ezi ee anyị ga-ifụrụ ezi ghe again for the e aga ịzụ ga-ịzụ azụ ee aga m ịzụ e azụ End of Unit 5